na-akọtu ndị nke anọdụ ebe a na otu agwara m ha agwa si ụmụ ibe ọ bụrụ na anyị chọrọ ibi ndụ n'ụwa anyị ga-adị nkwadobe kama anyị adịghị nkwadobe ka ụmụ anyị dịrị nkwadobe ka ụmụ anyị ka anyị kwado na ụmụ anyị ihe a na-achọ ịfụ ha ga-afụsikwa anya onye kpụrụ isi n'ebe na ya furu ụzọ ma ncha onye furu ụzọ n'ebe na ya afụsie n'anya ụmụ ibe ụmụ anyị ga-afụsikwa anya ka anyị jide kịta kwadoro ha obodo ka anyị kwadoro ha uche ha ọkwa uche ha uche ha ndị Igbo nwere ihe a na-akpọ akọ na uche akọ na uche wee program na Igbo akọ na uche ije n'ime akọ na uche ị ga-enweta amamihe ị ga-enweta afụfụ ị ga-enweta echiche ị ga-enweta ihe ọjọọ nweta ihe ọma nweta ọgaranya nweta ogbenye nweta ikwu na ibe ihe niile ahụ program eji azụ nwa ndị Igbo nwere ihe a na-akpọ ntọala Igbo ije na ntọala Igbo ị ga-enweta ihe a na-akpọ arụsị nweta ihe a na-akpọ ịchụ àjà na ịgba afa ọ bụ ihe eji azụ ụmụazị ndị aka ndị abụrụ na-egbu ọhụ ka akpagharị ịjụọ ha gịnị ka ha na-eme ọsịọ ihe nna nna ha mere ka ha na-eme nwanne ite ọnụ ya ta oyibo ọrụ sacrifice sacrifice wụ to give away something but amagha m ebe uche ndị a gara aga all this thing mere na ọ ihe aka nna ha mewere wee baa n'ohu ihe aka nna ha mere wee baa na kondishon ha nọ taa ya ka ha nọkwa ebe a na-ezuzukwa the na agbaghasị ya nwanne this thing a na-ekwu agbụrụ ihe ị na-etuzo ị nwere body you have a body so anụ is body anụ arụ is flesh to kill the flesh so that your you will work with your brain kill the flesh so that your brain can be free of thinking ọsị mba ọwa ewu na ọkụkọ ogoro bọọlụ ogoro fanta ogoro biskit na granọt ebe ụmụazị ibie na-arụ nka na ụzụ nka na ụzụ bụ asụsụ igbo ọ bụghị asụsụ oyibo ka a sị na nwa bekee wetara anya nna nna anyị ha na-akpụrụ ụzụ go and check ọ dị everywhere evidence is clear nna nna anyị ha kpụrụ ụzụ everywhere iche na ọbụ igbu ewu na ọkụkọ ka ha ji wee kpụọ ụzụ iche na ọbụ ewu na ọkụkọ ka nna gị gbuoro wee kpụọ ụzụ ụmụ ibe ihe na-anaghị eme ndị isi ojii shameful shameless people mmadụ ga-apụta na Facebook na-ekwu nonsense ya n'ụlọ na-egenye ntị na ọ bụghị di person na-ekwu ya ka m na-ebule ma ọ the person who listen to it onye na-ege datịnị bụ onye ihere m na-eme ke ka mmadụ ga-esi apụta uche ọdịkwa ebe a uche ọdịkwa nwanne if you hear sacrifice anụ it means you because life is full of nonsense evil so clean up the evil from your own thought you have two mind o nwere ihe na-akpọ thought and sense thought and sense clean these things you become free as a man ihe a bụ ihe tire down the flesh of the body because the flesh nwere weight o nwere weight O anyị ka ọ bụ ọ na-anyịdo ọ na-anyịdo ihe anyịdo that is why always ịfụ ha n'ebe ọ bụla anya anya etiri anya ị ga-afụ anyị ebe ahụ anya anyị anyị anya anyị ọ na-anyị arụ so the body nwere weight ọ bụ a watery body so dry this thing up clean this thing up kill this thing unu anaghị afụ na nna unu na-egbu ichi ihe na-akpọ igbu ichi because the dangerous animals in you bụ that ichi egburu egbu ife unu egburu ya ka skrachiri ya ndị mmadụ nụkwa ichi igbu ichi igbu anụ ha eburu ewu na-egbu na-egbu ọkụkọ na etude now ndị nwa a na-egbuzi afta ka igbuziri ọkụkọ ha egbube ego gị gbusie ewu na ọkụkọ ha egbubezie gị ị na-ebe akwa mana mgbe a sị gị hapụ ewu aka hapụ ọkụkọ aka isi mba nọ nna nna gị ka ị na-eme nwanne ọnwụ na ịzụghị ụmụazị gị azụ don't pray for your children to see this kind life ihe ị na-afọ don't never anwakwa na anwa kpee ekpere ka ụmụ gị fụ because ụmụ gị afọ the worst in the 21st century ebe enwere nwere the whole internet ebe enwere nwere every kind of electronics every kind of information ka mmadụ e grow na pụtara si na ya na-achọ igbu oyi egbu ewu na ọkụkọ ka ọ wee baa uru ụkwụ na aka ojiri gị gịnị mere ụkwụ na aka gị ihe ị na-eme anaghị aga aga ugboro ole ka m bere a gị na emụ ya na cause and efekt. be your own course create your dream create your life then you follow the life create your own life you begin to follow what you create so that mgbe ndị ọjọọ ga-abịa ị mara mgbe ha bịara don react to somebody else creation ị na-react na ihe ndị ọzọ create create asịghị ka eme nsọ ala ị na-agba tịkatịka isi ọwa ọdịnala Igbo ka a na-eme onye gwa gị na ọ bụghị ọdịnala ka a na-eme because ịma ihe a na-akọ ihe ịtọ anya mara anaghịzi m ekwe ngosi I don't give much information here anymore because why ikwụsie ya dozi ndị ochi na ndị ama ha si ha na-eme ọdịnala omenala they will steal it go and use it to na-etukwa ochio yuzuo disi infọmeshọn gara na ndị mmadụ ego igba ihe a ji ekwu maka igbu ọnụ ọ bikos ego dị ya na ndị pastọ ihe a na-ekwuru igbu ọnụ bikos ego dị ọ bụ bikos of na-enwe ihe ọ na-emere gị ha ma ihe ha na-eme na ichere ọbasị ịma ego na anyị kara inweta ego ma anyị na-egbu anụ ịma mmadụ onye na-akpọ anyị ka na a na-achọ igbu anụ igbu anụ igbu anụ ịmana ọnwụ na a na-egbu anụ ịmana anyị nwanne pesinali ma abalị iri ịghọtago nwanne ị nweghị ihe kpatara na akụkọ ite na-eju afọ ogbu mmara na mma ịghọta ọnwụ na ndị be gị dị white at the end of the day I will at the consequence because you shall <laughs> ọrụ anụ na ọrụ anụ igbu anụ daiz ịchụ iji iji inye ewu e, gị ewu na ọkụkọ inye ya fanta na coke inye fanta chi gị na-ata anụ chibi nwere ọnụ na-ata anụ taa chi azụ taa biskiti taa chingom nna gị ọ na ochingom ọ dị mgbe nna gị nọ nna gị ọ na-ata chingom nna gị ọ ṅụrụ fanta nna gị ọ ṅụrụ fanta fanta ọ dị mgbe ahụ nna gị ọ ṅụrụ shinapụ shinapụ n'ala igbo Ee? na-ekwuchi mmadụ ntị ihere anaghị eme ndị igbo ndị igbo sef ma ndị isi ojii in fact ọnwụ na ọnwụ na dịsi igbo nwere ihe ọ pụtara wuche anyị ma ya anyị echenji afa anyị ga-echenji afa because ọf na anyị ma ihe igbo pụtara na enwere ihe igbo pụtara ọnwụ na ọ bụghị anyị echenji afa hapụrụ ndị igbo ha zara a sị na ofu akarụta mmanụ ozu ọhụrụ ụnụ ama ha na ureku nnete mmadụ ha ureku nnete mmadụ because ndị agha ndị agha na-ene gị anya once afụrụ gị na-eme datin because by their by their fruit we shall know them ọwụ na oturu omume gị ka mmadụ ga-asị ama your capacity ọwụ na i believe na these things I know your capacity not even getting close to you ama m onye na-eme magic na China ọsụrụ Igbo ọma ihe owuwu ma go to Facebook and put magic ị ga-afụ onye ahụ ọma ihe owuwu mba mana o mere magic onye ahụ ọma ihe abịa ama mba mana o mere magic so onidighi dozu igbo name to do magic so ndị aja ọsụrụ mee attach that magic to guda name ka e were na-egwu wayo simple nwanne n'o white muguda gaima na-eri simple but ihe m chọrọ ka ndị mmadụ mee bụ chi wepụrụ anyị listin na ihe anyị bịara here idozi ọdịnala igbo so to remove those nonsense from our own culture ihe a na-ebutere mmadụ ure ọ na-ete mmadụ ure anyị ma ihe bụ ịchụ aja aja is to sacrifice what you don have what that nonsense dog dị ime ji gị ties you down mere gị ji wee a slave to other peoples that is where we anyị chọrọ ịkopụ ihe dị gị n'anya anyị ma ihe m ịgba afa anyị ma ihe ọ bụ anyị ma ihe bụ arụsị ọfụma ọfụma anyị ma ihe omenala Igbo mara ihe ọdịnala Igbo most of ndị a na-ekwu ihe ha mara ihe ọdịnala Igbo to start with na nwe nke eziokwu ha mara ihe ọ jụgoro ha gịnị bụ ọdịnala Igbo jụọ those people na-ekwu okwu gịnị bụ ọdịnala Igbo they will not tell you no explanation ha agaghị agba gị anything about ọdịnala Igbo ka ihe ọ ka ọjọọ si n'elu weda the name ọdịnala osi n'elu weda ụnụ ama ha language ka ọ bụghị alfabet gịnị ka ọ pụtara ke the meaning of ọdịnala as alfabet because nọ nso is an alphabet o nwere ihe o Ifeanyị Chukwu is an alphabet o nwere ihe so onweghị any Igbo name na-enweghị ihe o gịnị bụ ọdịnala Igbo so because ịchụ aja has nothing to do with ọdịnala Igbo ọdịnala is a different thing omenala is a different thing ịchụ aja is a different thing arụsị is a different thing ịghọtago so but these things niile e fụrụ dị n'ime that package a na-akpọ arụsị as a package so arụsị nwezie line nke ịchụ aja enwe line nke emu ịgba afọ enwe line nke omenala enwe line nke ọdịnala enwe line nke otu a omerere eje until the the the the the doctrine finish why oge eji wee wụrụ dis people hang on na dis igbu anụ why because it's economic is economic onwe because number one wụ oh, these cultures culture to cultivate maka ndị na-anụ oyibo culture bụ ịkọ ihe to plant a seed to plant a seed wee culture simple so ọnwụ na ọdịnala na omenala wee culture to plant a seed kedu seed ị na plant n'igbu anụ gwa m kedu seed ị na plant n'igbu anụ a ga afta ha abịakwasị ọ dị omenala Igbo ọ dị egenst omenala Igbo ọsị ọmaghị ihe wa ọdịnala Igbo ọ dị egenst bikos na nsị gị na ihe ahụ ị na-eme ofeki eriri gị eri ọ bụghị na enweghị ya na akpọ ọdịnala yes onweghị ihe ọdịnala nwere ime ga na ị afụ ebe aja ka nkụ ebe ahụ ka ife nwa bekee na aja <laughs> because nwa bekee ma ihe that ọkwa ha dere ya they know what it means ha dere the thing there so ha ma ihe ha ji jide ha ma ihe ọ bụ ọ bụghị ije gbuo ọkụkọ na ewu n'iro ọ nwere ebe ị gaa na na this um, Leviticus ị ga-afụ ya the way the God tell people to chụọrọ aja bring bring goat to uh, uh, the first the first the first why don't you sing the first <laughs> go to Leviticus and open ị ga-afụ ya de ọ sị gị wetara ya isi the head ọ sị gị wetara ya grain grain grain grain wụ fiber ọka ịghọtago gị ka ndị Igbo na-eme ọka ịghọtara so all these things bụ ihe ndị mmadụ na-amaghị ị na-achọ gị kọwara ha akọwa ha na-esi ọnwụ na-agbatịkatị ihe dị na ihe ndị na-achụrụ aja ụdị isi ihe dị na baịbụl ahụ ọkwa ha na nna ha gwara ha nna nwe nke bụ eziokwu ọwụ the bible they misinterpret the bible bible ebe ahụ ka ịchụ aja dị n'ime ya ịchụ aja adịghị na be anyị ọsọ ịchụ aja nke anyị na-eme aja ime mmụọ aja anyị na-achụrụ chukwu bụ onwe anyị arụ na mkpụrụ obi anyị ọkwa ihe a gụrụ unu n'igbu n'ụkwụrụ aja anyị na-achụrụ chukwu bụ onwe anyị arụ na mkpụrụ obi anyị nara nna nara nara nye ụmụ gị nara aja dị nsọ o nwere mgbe ọ sị ga ọkụ a na-enye chukwu ọkụ. ọkụkọ so <laughs> ọnwụ mgbe ị gaa na book of abraham na this isaac na this genesis genesis chapter 22 go there abraham chọrọ iji isaac wee chụọ aja ịghọtago ọsịa mba na enwere atụrụ ebe ahụ isi ọnwụ na baịbụl ka dis iji igbu anụmanụ bidoro quote me right gaa jụọ nna nna gị they you igbu anụmanụ bidoro na baịbụl because these people want to force themselves into omenala igbo and ọdịnala without knowing it so ha werezie ihe agha dị na bible werezie mee practical omenala igbo mee practical ọdịnala igbo not knowing ihe a na-ekwu maka ya nwanna ọ bụrụ na ịma ha n'isi mmiri ị gaghị ama ọdụ ya ịghọtago enwee ndị igbo na-akpọ isi eke nwee ndị igbo na-akpọ ofeke ofeke na isi eke ofeke bụ isi e, e, e, eke bụ isi isi eke eke eke eke eke nke eke ọgba nke na-adị ka agwọ dị na ofe kebe ọ dị ya ịma na agwọ na-efe ọdụ ya efe ịghọtago iwọchi ya na ụmụ anụmanụ na-efegharị ọdụ ha efegharị so ọdụ bụ ofeke aji wesị gị na ofeke ama ha mgbe ekere eke ụkwa isi na ọdụ isi eke na ofeke dabụ isi na ọdụ na eke because eke dị important na Igbo very very well very important very very important the same eke ahụ ka a na-asịkwa gị eke eke na eke nke creation na eke ụwa ịma na eke na-ebu ibu eke bụ anya ukwu ọwụ chukwu that is something buru ibu ihe buru ibu something that buru ibu so ọ bụ na ndị be anyị mara the reason why eji wee mechaa destin emere then ha ga-ama ọ ga-adịrị ha na mma very very well mana onye ọ bụla na-amara ihe bụ those things nwanne onwere ihe ọ ga-amụta nwunye igbo ọ ga-abụ onye nkịtị forever and ever because onweghị mgbe ị ga na-egbu anụmanụ si na enwere uru ị ga-aba enweghị uru ị ga-aba you are just mm, deceiving yourself because inside magic you can learn them magic is not a culture anybody can learn them if you want to learn magic you can learn it ị nweghị ihe ị ga-arụnwe with magic you can only make ị ga-eje for entertainment entertain people with it finish only for entertainment game finish mana Africa pastor na-eji magic na-eme n'ụlọ ụka as a church mfụ na ndị isi ojii anụnwa dị useles na agaghị ekwe na afrịka pastọ ga-eji majiki na-eme asị chọọchị ndị mmadụ na-aṅụrị ọṅụ na pastọ ha nwere pawa majiki bụzi chọọchị na afrịka anywhere in the world this thing is prohibited unless only entertainment only in entertainment ka emere allow in museum museum museum only in museum ka emere magic allow but na Africa ka o anya na the politicians sef ndị ahụ ndị nkịtị complete o doogo anya na the politicians sef if this kind politicians na-eru ulu gị nwanne nwere future ọnwụ na this kind politicians na-ebunye pastor plan because na pastor knows how to do magic that means all the citizens ka ha chọrọ ka a na-deceive because they deceive you with your illusion this magic you about illusion ọwụ for eye to deceive the eye a na-amụ ya amụ is not difficult ịmụta ya na-eme mana the shameful thing bụ na n'afrịka ha ji mere culture ji emere religion magic ka ji mere religion eh? anyị wee na-ewetara gị practical way of life ga sanitize gị sanitize your society sanitize your children unborn that are yet to be born and be great as a human being ọ ihe anyị na-ekwu maka ya ọhụ iwee gbuo ọkụkọ gbuo ewu were biskiti were were chingom na akụ no ọ bụrụ ihe anyị dara nwoke ọ bụrụ ihe anyị dara enweghị ihe anyị kwere na ya ihe anyị kwere na ya dati nsọ ala igbo omenala igbo ọdịnala igbo ntọala igbo tatizi is that is it not even judaism not even christianity not even islam no sọsọ ihe anyị and that one anyị na-ekwu maka ya ọkwa nke a na-egbu ọkụkọ na ewu iche igbu ọkụkọ igbuoro onwe gị nobody cares inside our doctrine ebe ọ bụ na ịfụ sacrifice means you ọ bụrụ na ekwu etu mana ịtụ nwaanyị ime bụ sacrifice spam is a sacrifice unu ama na ịtụ nwaanyị ime because you are giving away rigotago datin unu na-eme ideji amụ nwa datin sacrifice you are sacrificing datin wụrụ sacrifice a na-ekwu maka ya o nwere egwu a na-agụ is a human sign one thing's gone wrong ịgotago etu oh, John ti data egwu a na-akpọ sacrifice sacrifice sacrifice ee data egwu ahụ ọ ihe ọ na-ekwu maka ọ oh, sacrifice ka ọ simple to make love to impregnate a woman mean to sacrifice that is where the word sacrifice came from to give away something you are giving away something ọbụghị otu gbuola ewu na ọkụ odozwa allegory allegory is a way of distributing information to higher knowledge people people who are knowledgeable ngwụ maka ndị nkịtị ndị nkịtị bụ ndị eji eji ndị nkịtị nọ na prison ha bụ ndị eji eji die in prison by their own self ha nwa bụ na prison by their own self because why ha atahiri onwe ha down because ihe a na-ekwu ebe a now so many things can they break here so many things can they break here but onye nkịtị can never understand it so onweghị onye ga blame ịgbasịa the same person ga-apụta kpasịa bụ kọsịa m ọnụ kpọọ m iyi why because na m gwara ya eziokwu sị ya na sacrifice is about the mind is to circumcise even nke a na-ekwu a na-ebe ugwu ibe ugwu bụ isi ibi ugwu ibi ugwu to live an honorable life ịghọtago ị ga-enweta ibi ugwu na doctrine of Igbo na ntọala igbo ị ga-enweta ya na ntọala na dati ntanakara ndị igbo afta ka ị nwetachara mbari mberi mberi a na-akpọ a na-ede mbari mberi ka ọ bụ mberi bụ onye mmiri na-eri mmiri na-eri gị kedu ebe ị ga-anọ ị ga-arị n'ugwu ịghọtago so na this earth anyị nọ the soul is inside water so irigo n'ugwu which is the head ị ga-arị n'ugwu ịghọtago ibie ugwu ibie ugwu live an honorable life so that you can ascend ị gaghị abịazi here again all oh, code ka etinye mana ndị mmadụ chere ọwa eweta nwatakịrị ya bepụ ya ka a na-ekwu maka ya no ihe <laughs> ahụ practical culture but in original self ihe a na-ekwu about ibi ugwu ibi ugwu ibi ugwu ibi n'ugwu to live here to live here but ndị mmadụ a na agba ha something otu a ọ dịghị ka nwanne onweghị onye chọrọ gị ọnwụ ọnwụ na achọrọ gị ọnwa ya agaghị na-agwa gị ha na-agwa gị ọ confrontation ọ bụ eziokwu ka a na-agwa gị we are telling you something for you to be better as a human being ihe ga-abara gị uru ihe a na-agwa gị ị na-egbu awụ na ọkụkọ ijego m egbu ya mba then why should I worry ijego <laughs> m egbu mba then why should I worry about ihe ị na-egburu but ị gaghị abịa na my own community dosa ewu nwụrụ anwụ dosa ọkụkọ nwụrụ anwụ dị na-ewu ekerịta efe na abụ ihe anụ nwanyị ụmụazị nwere ike ihe o wetara ha dizizi dị iche iche ọ na-ebute bikos ị gaghị ewere sọntin rere dosa ọrịa nwere ike cot siknes and ọ na-edi ọ na-ebute deti in environment ọ na-ebute deti na environment ihe ahụ unu na-eme enwere onye chụsịrị datin n'iro na datin n'iro segodi ya foto mara na public ma ma datin ọdịmma na public ọnwụ na datin mma na public ọ na-enwe eye problem ọ bụrụ inwe mental problem ihe ahụ ị were ọbara fesasịa iji eyi ndị mmadụ egwu ịchọrọ iyi ndị mmadụ egwu because onweghị anything achieve with datin not even spiritual development no you are just combining magic with the culture to deceive people simple simple and the only way you ga-esi deceive people because you are putting fear in them ọgwụna and the end of the day ndị nwa personally na-eme eme enweghị any benefit ị nwere apart from the money ị nwetara from it ọgwụgwọ ị nwetaghị one single benefit apart from the money paper money imere mmadụ something imere ebu mmiri ọ imere ilori echi or whatever ọsịsọ the money ị nwetara dị ewu benefit nwere n'ime because inside you spiritually yoles ma iwe onye nkịtị ịmara enweghị benefit nwere you are just doing that as a profession mụ adịghị against any profession of anybody mana ihe nna achọghị bụ otu anụnwa anyị bịara here to mezie our way of life for ụmụazị anyị ị na-ete ya ure with nonsense nwanne echi ịrụ this thing go and open a shop sị na eme ị na-eme whatever wepụrụ anyị that name because that name is a concept ibu mmiri is a concept ibu ndị amoosu is a concept ilochi is a concept ịrụ ọgwụ is a concept so ị werezie na-erizi white how do we maintain this name anyị amaghazi another name to use we don't know another name to use because already ha used this letter alphabet decode the information in letter alphabet so ị were ezi ga erizi white ka ezikwadụ nke anyị ga-eji wee zụọ ụmụ anyị ị ịchara anyị ga-abịa gwa ụmụ anyị ka ha na-egbu ewu na ọgọ ha jee mee ibu mmiri eje na River Niger ewere e nọnsensị ganye ebe ahụ ewere nke aganye were nke aganye were nke aganye na River Niger n'ime abalị ewere e e ewu jenye jenye ihe apịrị apị were ọkụkọ nye ihe apịrị apị ọ ihe a ka anyị ga-agwa ụmụazị anyị ebe ndị China na-arụ mechin na ndị China na-arụ mechin kịta na asị na ndị China nwere restọrantị na Naịjirịa ha na-efe ka ndị Naịjirịa jee ebe ahụ kedu ihe ị na-eji mena na Chinese restaurant biko gịnị ka ị na-eji mena na Chinese restaurant na-ejiri nri enweghị ndị Igbo na-esi nri na Lagos ma ha bịara na na-eme anyị na-eme anyị ha si ha ekwe ka ebe jiri na nke ha kedu ihe ị na-eji nri na nke China inwe onwe ebe ndị Igbo na-esi nri na wanyị kwa ndị be anyị ji eme na wanyị ndị china esikwuo na china bịakwuo na na naijiria na-emekwu gresis why na ị naghị boycott their restaurant why must you go there to eat ha nọ na-emebe ọfụma na-arụ na-arụ everything anyị nọ na-egbu na-emezu etutugharị si anyị na-eme omenala ọdịnala nna ụlọ ekwukwere ihe abịa ebe kwurukwe ndị ọ dasị na-ekwu okwu nsọ ala otu agba agba because ha sị na emebi ha biznes nwanne jee mee biznes gị hapụrụ anyị omenala anyị eh? hapụrụ anyị ọdịnala anyị eh? hapụrụ anyị nsọ ala anyị eh? hapụrụ anyị iwu ala anyị biko gaa mewe biznes gị but wepụ aka na n'eke ewu n'ofe tupu ọwa aka mmadụ ọwụhụ your own father's property not my own father's property but anyị nwere right to educate our child all responsibility all our responsibility you gotta go to develop our own children Oh, because ọnwụ na ọ ya ka onye who are you going to blame ọ dịghị ka datin nwere ike ịgaranti iwu a future of a child i chere so if you think so that means ị nwere problem of mind ị nwere mental problem ọ bụrụ na ị chere na this thing nwere uru ọ ga gị nwa ma ọ ga society unu ihe enweghị uru nwanne ọsọ gị ma ebu mmiri 100 million times olesi ma ihe bụ ibu mmiri no benefit iso gị rụọ agwụ 1 million times oles ma ịma ihe bụ ịrụ agwụ no benefit nwanne ọsọkwa gị ma ibu na amosu kpụọ arụ 1 million times lochi 1 million times as long as na ịmaghị ihe bụ ilochi nwanne no absolutely meaning ị ga-emekwa ya ọzọ because nke e mere eme agaghị arụ ọrụ <laughs> because ihe ahụ awụ nwanne before enweghị university the only way anyị ji tren ndị nze na ọzọ osu ohu ume eze njọkụ ezike all through this things unu na-akpọ unu na-ezuzuga ya na-asị arụ agwa elu ochie mee nke ya university on their own university on their own ya ka unu na-emezi one second a second like this dibia finishie na na-eme o na ama ihe dibia eh? dibịa na nsọ ka ọ dị ịghọtara were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ, anyị ma na ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ, mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị. kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com na agbara ihe bụ dibịa dibịa abụrụ aba majik <laughs> dibịa bụ majik dibịa ma ihe majik o mana ọ bụrụ aba majik dibịa bụ the more dibia nwere meaning more than magic and dibia enweghị ike isi asị dibia enwere ike isi asị never because ọ si asị iyi ọ nwere egbuo ya because before ruo that level ọ gafechago so many levels before ruo na dibia ọ gachagoma di ala gacha eze ala gacha eze ka wee nwee ike na dibia kịta na a na-amụzi dibịa amụ ọ bụzi ị gaghị agazi whole proses ga e refine gị refine ya gị e putuo gị into a higher spiritual being no ịmụchazie e ka esi eme majik ịpụta ịmapụta isi ewu dibịa ị na-arụ agwa echi ị gaghị na ozugbo ozugbo ọsị sị gị ịnụrụ dị na mmiri a ga-emere gị ibu ndị ọgba nje a ga-emere gị ihe ụwa weta 170,000 were 120,000 ị na-agba ee nwanne enweghị ihe m na-eme na-aga aga a ga-eme ihe ụwa a ga-eme ilo mmiri a ga-ebu chi nwanne ka okeke jichiri amị ka ebe utu ya ịnọsị na ogburu chi one bikos ịnọsị ma ihe bụ ilochi mebi adonno bọtụ bikos ọnwụ nọ igbo igbo ọkụkọ na ewu a <laughs> ọwụghị ya ịnọsị ga-eji anụ ọfụma ọsọ gị buo 1 million nwanne ka ịdị ka ịdị ọsọ gị gbara jee na chaba chabat ịmara ihe dị n'ime ya chaba chabat enwere ihe ịmalite ọsọ gị gbaa na jizọs nwanne ịmara ihe biko ya na-ekọ na omenanị how can you know what ya na-akọ na kristian your language ịmara ihe edere ebe ahụ how can you marazie nke nke ede na rome ịmara ihe edere na okwu igbo gị na your own language ka ị ga-esi ama nke ndị Israel na-akọ ke how difficult ọ dị ka ndị isi ojii Africa from this part of the world inwe uche kedu ka why can we say these things na nwanne we love this culture but we don't understand it we have to learn them or dị wrong to say ọ bụ ihe ọjọọ na anyị love our culture but we want to learn them because we don't know them because ihe ọ bụla iwepụ ha na anything from this movement of space is a lie. any culture na-abụrụ about astrological movement planetary movement is a lie and the onye ọbụla na-aghọtaghọ this movement of planet is a deceiver. onye ọbụla na-ekwu maka omenala without understanding this movement of planetary movement he is or she is a deceiver. ọsọ ya were eze nwaanyị ọsọ ya were eze nwoke as long as na ọma ha about planetary movement ọ na-esi ezigbo asị because without planet movement no culture because every culture is located from one single source from the movement of the sun and the moon you got go? that is why eji wee nwee Obiafra nwee Igbo as above so below Obiafra is the sun then Ama Igbo is the moon simple that's why eji wee juda Jewish people juda and Jerusalem eji wee nwee Jewish people and Israel this thing dị na all nyawa eji wee nwee Allah and Muhammad nyawa eji wee nwee Jesus Christ and the God you get to, so these two things as above so below they must represent in every culture that's why you nwere body and the spirit you got to, so nwee ka mmadụ ga-esi abịa si ga-train a human mind without knowing because we represent the invisible force we physical force represent the invisible force so ọnwụ na ịmastabeghị this invisible force how can you train this visible force you must understand them ọ bụghị jọs ịpụta isi ndị mmadụ na ya ihe spirit na anaghị akọ ya akọ no no as long as you see behavior of this planetary movement ọ dịghị visible ọ dịghị invisible anyị na-use this language to identify them that's why we call it invisible because not the fact you can see the shadow but uh, actually is not invisible because two of them they are connected they work ọ dị ka mmadụ iburu moto n'anya ị naghị afụ njiri moto ahụ na mana ịfụ na njiri moto na-arụ ọrụ and ịma na njin nọ ya n'ime the so mmadụ na-aga ije ịma na ị naghị afụ njin mmadụ ji aga ije mana ịma na o nwee liva n'ime nwee kidney nwee akpa nwa nwee akpa nsị nwee akpa mamịrị nwee mkpụrụ amụ nwee ihe niile nwee anya nwee imi ịma onye ọ bụla mana awa so ị gaghị asị m na ọ dị invisible because body carries it so until so ihe ọ bụla ị na-anụ maka iyi ụwa nje ebu emu ibuchi ilochi ibu mmiri nke ị na-abụ nke a all those things wụcha how to develop a child simple because we lost the information of course onye something can happen anyị nwere ike ilost onweghị onye nobody is above mistakes but the problem bụ anyị ọ dị capable to correct those mistakes and relearn ihe anyị na-amaghazi owo because onye na-eme ya nwanne anyị dị strict because onweghị mgbe ịdị serious n'ụwa ghara ịdị strict you must owu na ọ bụghị e nwere ndị dị useless n'ụwa ha achọghị ịbụ uru you must cut them off because ha they are not serious themselves onye na-adịghị serious na onwe chekụgaji mmadụ serious onye na-adịghị ọrụ onwe siriọs kedu ka ọ ga-esi adịrị mmadụ siriọs ịghọtago that is why anyị ji eme otu anyị si eme because anyị chọrọ ka anyị anyị dịrị mma nwanne if you want a better land ị ga-eme egichon enwe politician the good that we go to the position ọ bụghị onye onye pụtara onye pụta base votu tụọrọ ya o echi na complain if we take useless people as member of nsọala ndị otu nsọala that means ọ bụghịzi nsọala ka anyị na-eme ijere ime ndozi were ndị ara asị ndị ndozi ọdịnala that means ọ ndị mmebi ọdịnala ka ha ga-abụzi nleta na because ha bụ ndị iberibe so you must be forced to be good ma ọ bụrụ na ị chọrọ imentain nsọ ala na ndozi ọdịnala you must be good you must be forced to be good until ịdịba used to it say before ịmara ihe na-eme you begin to change gradually ịghọtago owo jos ịga na na facebook na-akọta uru isiokwu that's why anyị anaghị abịaghị everyday ekwu okwu igbo na nnewi anyị nwere ebe anyị na-agbakọ na nnewi and anyị ekwuola na every weekend ọbụla at least sunday to be precise onye ọbụla bụ onye nsọ ala igbo should go to the heritage center and pay homage at least otu esi ndị ụka si eje israel izi israel eh, na na na eje ndị awụsa na-aga pilgrimage na mecca anyị nwere onwe anyị ga na-aga pilgrimage na nnewi ebe anyị nwere our heritage center ụlọ nsọ anyị so ọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe enwere ihe anyị gụpụrụ agụpụ ihe ọ ọbụla nna nna anyị ha mere from a to z ọdịnala igbo omenala igbo ntọala igbo ịchụ aja arụsị ibu mmiri o ochie o all of them otu a ka o si dịrị one after the other n'ime akwụkwọ ntara akara anyị there you will see yourself and read yourself all those things nekwa ihe ha bụ nekwa ihe ha bụ so ọ bụghị jos na a na-akwu okwu nwanne anyị abịaghị ebe ikwu okwu ihe anyị bịara here to give our people ndị nụ give them this information game close anyị abịaghị ebe a ka ị like ya anyị anyị abịaghị ebe a ka anyị na gị enyi ihe anyị bịara ka anyị setie distance iwu nsọ ala nna nna anyị ha biri wee ka nka ọdịnala igbo dịkwa ka ọ dị na mbụ omenala igbo dịkwa ka ọ dị na mbụ bifo a kọrọpt ya wit baịbụl na ịchụ aja na igbu ọkụ ịchụ aja bụ igbo langweji onwe mgbe ifuru ewu ebe ahụ ịchụ aja go go to dictionary and see sacrifice o nwere mgbe ọ sị gị gbuo ewu so kedu ihe kọnektrị dịsi ịchụ aja wit ewu I kedu what is the connection between this ịchụ aja na igbu ọkụkọ i want to know nwanne onye ọbụla emego mistake we have done mistakes not only you so many of us erigo anyị na distance mana mistake we don't know anyị amaghị na bụtụ nwanne ọwụ na-eme ha because onweghị mpat a na-ekwuzi ụtọ dịka enwere ihe dị serious dị onye ọbụla nọ n'ụwa enweghị mistake in a one way or the other ịghọtago but oh, the issue bụ oh, na ihe anyị na-eme anyị eh? anaghị emete enweghị ihe anyị na-eme tudas ndị Igbo anyị na-emete eh? anyị agbaraga gaa Lagos developụ na-achụgharị anyị gbara gaa ugwu Awụsa developụ oh, na-achụgharị anyị ofu omenanị nwanụ na ọdịnala nwanne anyị nwere anyị ewere na ya na anyị ndị pastọ na-ezu oshi agba ama iji ebe ha tụba nwunye gị ime ndị na-ete isi ala ofu ihe a kedu isi ebe anyị ga-esi esi ị na-agwa ndị be anyị si ya na only thing anyị nwere n'ụwa bụ data igbo only thing we have bụ data igbo anyị enweghịzi ihe ọzọ now dịsi igbo nwere usoro n'ime ya usoro aha bụ ihe anụnwa na-ekwu okwu ya ọwụ na ya enweta the perfect interpretation of those things we will fail as a human race and we will extinct ọ bụrụ na ya enweta the perfect interpretation of arụsị of ịchụ aja of ịgba afa of omenala of ọdịnala ọ na ya enweta the perfect thing perfect interpretation of ilochi ofe ịghọ agwụ nwanne we will go extinct because this is the program na-arụ n'ime your grandfather na-arụ ọnụ n'ime your fathers na-arụ n'ime your mothers so only information ọ bụla i tinye n'ime gị na-abụrụ destiny it will be a virus inside your mind it will contradict your mind at the end of the day it dey useless and ị ga na-ajụ onwe gị why did you ka ihe mee ndị isi ojii anaghị eme ọfụma because their mind is frozen because there is a system inside their mind and then put another system on top of that system their mind frozen itinye program ọzọ inside a program, computer program o frozuo without a nke dị ya n'ime itinye ọ antivirus na tinye two antivirus na computer o frozuo ya ozugbo kọmputa ahụ frozuo simple so ọ bụrụ na ya that's why ọ na-apịara anya ahụ to think positively because our mind is contradicted and corrupted why because of ihe nna agwa gị the system na run n'ime your father is agbụ is ilochi is ibu mmiri other things but the problem ị nweziri bụ na ị nwetaghị the right interpretation to feed the brain to work properly nna gị bere nka na nka na ụzụ ka esi akpụ ihe ọkpụkpụ ọ dị na your gene why na-eme ha eme why bicos ị nwee the right information ọnwụ na ị nwee the right information according to nta na akara akwụkwọ anyị ị ga-afụ na ihe a na-ekwu okwu ewu to destroy and rebuild about mind destruction and rebuild then if you reduce it into human existence ọ mgbe spam bara n'ime egg pia or destroy go the old spam create a new child from that old spam because mgbe ahụ isi spam banyere ọ dị ya pụrụ n'iro nwụọ then ọkụsa na the thing rebuild a new one which is you ịpụtara ebe na ịghọtago the same thing your mind because your mind dị two and sense so you have to do exactly the same thing so own it make this thing practicalize physically you develop when you chọrọ telephone ihe ọ bụla you can develop ma ọ bụ na ị master these information nna ọ na ịhọpụta ikwu na ibe na-agwa gị about thought and sense ikwu na ibe ikwu bụ thought then ibe bụ the sense because sense sense that is ibe ikwu ibe ahụ ikpitizie ọfụma were ibe ịghọtago all sense because sense wụ body self ebe ahụ ga-esi nwetazie iberibe ibe ikwu bụ the thought ịghọtago thought wụ the source mana ha na-abụ na arụ together mana ndị Igbo na-eyuzu this language every day by day ha mara ihe ha ma ha na ihe awụ ịna creation ka a na-ekwu maka ya so that you can apply them physically daily so that you can overpower ndị na-amara ihe mana anyị nwere place ndị na-amara n'ihe na that is why anyị gwere because nwanne ịzụọ ụmụ gị azụọ onye gị respond ịzụọ ụmụ gị ọfụma you will have repercussion reaction of the ihe ịzụrụ ịzụ ha azụ you will have reaction ihe anyị na-ata today wụ anyị ha ka ọ sụrụ ya ha zụọ anyị azụọ ha ga-enweta exactly ihe ha zụrụ anyị ma ọ bụrụ na ha azụghị anyị azụ so nwanne what so you ndị Igbo soro mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ so iberibe anyị na-eme taa bụ we planted it so ihe anyị na-eme today wụ reaction ya of the plant seed mmadụ agaghị akụ ọka ghọrọ oroma ịkụ ọka ịghọrọ ọka ịkụọ ube ịghọrọ ube so ọnwụ na anyị isi tata kụọ bikos ọwụghị abatụ ndị mmadụ kwesịrị ịghọta ebe anyị na-eje anyị adịghị against any people's religion anyị adịghị against any people's belief we don't care but as igbo igbo as identity if we want to survive we need a program anyị need the program which nna nna anyị ha nwere one that make them great ọnwụ na ị through history all the whole nwa bekee bịara n'afrịka kwuru na igbo people they are great kedu ihe mere anyị adịghịzi great ndị a na-ekwu mgbe ndị ochie bụ the way of igbo life ka ha biri wee dị great kedu ihe mere ha great study ha na-eme nsọ ala ha bụ ndị ndị igbo ha ma maka omenala mara maka ọdịnala mechaa ma agwụ ma ihe niile ha nwechara abụ ntị mana nọ na ma ihe na-abụ ntị sọsọ ihe anyị na-afụ bụ dozu ritual ritual egbu a na-egbu ewu egbu ọgọ all those things agwụ isi mana agụ isi nwere ihe ọ bụ iche ọwụ na akwụkwọ nta na akara anyị a ka a ga-afụ ihe bụ abụ isi ọ n'ime nta na akara anyị a ka a ga-afụ ihe bụ iche echichi ọ bụ ịkwa ozu ọ bụ ịgba nkwụ bikos ọnwụ na distins nwanne ịbago akụkọ ihe ịbara bụ complet bikos nwanne go to any faculty on this world ha ga-agụ gị na brain a computer pure so with that program nwanne chaa n'ụzọ chaa n'ụzọ because you be a victim ị ga-abụ a victim hapụ akụkọ hapụ n'okwu n'okwu abụrụ nni rapụ n'okwu n'okwu abụrụ nni because if you like come to Facebook 100 million times enwere ihe add to your life so ị na receive onwe gị sef ọ bụrụ mmadụ ka ị na-edisive n'onwe gị because ngụnwa na onwe gị kedu ihe ị ga-enụrụ kedu ihe ị nwetara on your own you get nothing then why are you on Facebook talking nonsense ịga bụkọ onye nwanne onye na-enweghị ihe o bu enwe ihe ọ na-akwafu you can only give what you have what you don't have you cannot give ọnwụ na ime accumulate this information then you give to people because you have them ọnwụ na enwere ihe what can you give ọrụ anụ because onye ọbụla ma na na-egbu ọkụ onye ọbụla ma na na-egbu ife ọbụla n'idi ha ịchụ àjà wee gbuo ọkụ a na-egbukwa ọkụ egbu so kedu igwere differences between igbu ọkụkọ na na ịchụ aja na what is different nwanne a na-egbugbu ọkụ na-eribu a na-egbugbu ewu na-eri so kedu difference kedu ihe adịsịrị adịziri na you don't add anything ijee na mmiri i were biskit tụnye tụechi ngọm tinye oroma a na-arachapụ oroma aracha a na aṅụ fanta aṅụ ihe niile iji wee chụwa aja ha na-eribu ya eri so kedu mbọsị ndị mmụọ bidoro ribe nri <laughs> ịghọtago ihe ahụ misconception concept wrongly misinterpreted which ọ na-eme anywhere in the world people can lose information people can ị nwere ike ị na-eji ihe na-eje sọngwa ya fuo ụzọ but important bụ ka ị ebe ị na-eje back nyanwa dị important the time i westri wee na-achọkwa ụzọ ebe ị na-eje no ọwụ ị chọtara ụzọ leta ị chọtara ụzọ leta nyenwa bụ dị important but ndị be anyị mba nke that is ụdị ụbụrụ amaghị m ebe ndị asị wee boro this ụbụrụ because ihe awụrụ ụbụrụ ndị Igbo I don't know where the borrow dịsi ụbụrụ isi ị ga na-agwa mmadụ eziokwu every blessed day but the person keep on na-eme nke dị ya mma o mesịa ọ bịa complain after ka o mesịrị that wrong thing ọghọ ya ahịa ọbịa complain ị na-asị ndị onye ọgwụgwa mmadụ mmadụ ọ dịkwa ndị a n'ime ọkwa destin bụ ihe ị gwara ya agwa bifo gaa gaa gee okwu anyị since two three years ago anyị kwuru distance a na-ekwu na-eme today na-ekwe na ihe anyị anyị abịakwana today na na-ekwu na nsọ ala Igbo bụ program anyị ga-eji wee zụọ ụmụazị anyị onye a fichisie ntị fichisie ntị ọsịghị ọdịnala asịghị ọdịnala asịghị ya enwere mgbe ọkwa anyị nwawo ndị ndozi ọdịnala Igbo that means ka ihe na-ekwuzikwe kedu ihe ikpe ma anyị ji wee sị na anyị bụ ndị nsọ ala because ngụwa na onweghị you wrongly interpreted ọdịnala Igbo that's why ji wee sị na iwe onye ọdịnala Igbo onweghị mgbe anyị ji na-enwe ya dịka ọdịnala Igbo no anyị sịra datin wee philosophy ịghọtago ọwụ philosophy ọwụ ka nke nyewa bụ the interpretation of this movement then anyị nwawụzi mmadụ how do we apply succumb to this movement then we have to practically live that philosophy you got that? then omenani wụzi omume gị you got omume gị ị ga-eme interpret na ị ga-eme interpret omume e a e way of life ị ga-eme character na movie bikos ị na-at movie ị bụrụ aktọ a ga-enye gị part to play a ga-enye gị part to play and that part ị ga-amasta na ị ga-agụ na ya agụ na egosi anya ya nụ bifo ịbazienu ebe a na-at na muvi na iwe nweke play bezie dat na enyere gị to master so that you can play in a movie ya bụ omume gị na muvi anụnwa bikos just like you are saying anyị na egwu na like ụwa anụnwa na ọwụ eh, playing ground ebe a na at muvi ịghọtago so abịanye gị omenala that is nke ahụ this one ka ị ga play in this movie ma ọ bụ na asị action then nke ahụ ọdịnala ahụ dị ebe ị ga-ejizi aka ebe ị ga-agbado ụkwụ na ebe ị gbadoro ụkwụ nke a bụ nke nwa ịghọtago then kedu isikwenụ ihe ebe ị ga kedị karakta ị ga-asọ compose ebe attach to it nke ga na-eme practice otu ha si eje ụka ka esikwenụ bikos ọdọsi bụ program ka ọ bụ eji wee nwee ume ume nwee eme ume emume ndị mmadụ na-akpa emume e eme ume ọ ya bụ emume nwee ihe ndị Igbo na-akpọ ama ụma mmiri amụma mmiri nwee ihe ndị Igbo na-akpọ ama ama ụma ụgha amụma ụgha ịghọtara all those things wụcha program because anyị enweghị ebe anyị debere university to train child the only way we have is these things ndị mmadụ were wee ghasasịa si na a na-eme biznes nwanne unu ghasasịa datin ọkụ akpụkpọ m were gịnị zụọ ọkụkọ hapụ kpọm o were gịnị zụọ ụmụ ka m na-ajụ unu anyị mebisie ihe a niile ịma a na-ekwu ya otu ọ dịka sọpọtụ ba na ha ontiri ha etechaa ya ure mgbe ahụ ka unu ga-afụ ihe nna agwa unu mgbe ahụ ka unu ga-afụ the pains and damage you because mgbe ọbụla anyị na-adị good to destroy what we have because onye nkịtị ama ha the damage ọ na-eme to himself mba until o mebisie datin o ruzie ọchọ onye ọ ga-eblem si agbara m na agba you must put your own culture in very very high place so that ka ọ dị attractive to even the living and dead. onwe onye na-ama ha moto moto ịga n'iro fu moto mara mma ịma onwe onye na-aga n'iro furu moto mara mma na-ama ha na moto ama na mma ka onye na-ama ha na culture bụ the same thing with life you live that na ọ this culture adịghị attractive that even your own child will run away from it who don't know that ka onye na-amaghị all of us know this thing then what is the problem with ndị isi ojii biko what is the case here so that thing na offer that thing na offer oruru gị because ị na-enweta catch from it ụmụ ibe ana m aga ndị apọịntmentị dị anyị nọdụgo m ebe a kwuru kwuru kwuru ndị fesbuk na-egbu mmadụ oge kwụfee oge chefuo na enwere m agwa nsogbu adị ka ntị iru na-egwu ka mmechi ha.